nwa bụ ọfịa nwa ezigbo nwa okori na-asị gị ife abụ ugwu mba kwanyere mba anyị ugwu kwanyere igbo ugwu mgbe anyị pere mpe anyị na-agụ akwụkwọ praịmarị ihe anyị na-anụ bụ sụsọ ogbunike kev ogbunike kev ee eh, mana anyị matara na ọ bụghị sụsọ ogbunike kev bụ ebe ọnatarachi ee eh, chineke nyere ndị igbo ee eh, ya bụ kev dịka a na-akpọ enu n'oyibo bụ ọgba juru n'ọtụtụ ebe dị iche iche na igbo ee eh, mgbanwe kpebie ka anyị gagodu chọpụtagasị ụfọdụ n'ime ya bụ cave ya bụ ọgba na ọtụtụ ihe ndị ọzọ Chineke jiri wee gozie ya n'Igbo bụ nke anyị hapụrụ na-echi ndị ọcha ka ha jiri aka ha wee bịa meziere anyị ee eh, ka anyị wee sịkwa na ha na chịọkwa anyị ọzọ ee eh, iru ebe ahụ ụfọdụ n'ime ha ụzọ adịghị ụfọdụ n'ime ha tupu iru ebe ahụ ị ga-eji ụkwụ gaa ihe karịrị otu awa tupu iru ebe ị na-aga ike agwụ ee mana anyị sịrị na onye na-aga ebe ọ na-aga ọ bụrụ na o rubeghị ike adagwe ka anyị gosi unu agba nke mbụ nke ụfọdụ ọgba nakwa ebe dị iche iche bụ ebe nkiri ebe nlereanya anyị nwere n'ala Igbo bụ nke ndị be anyị hapụrụ na-eche ndị ọcha ka ha bịajiri jiri aka ha wee meziere anyị ya bụ ihe ọ dị mmanụ ka anyị gosi ụnụ nke anyị gagoro n'agba nke mbụ ọgba ahụ na-ekiri ihe a bụ nke dị n'ọhụm ya na Waterfall bụ ndị katọlik monastery bụ ndị na-enekọta anya ọ dị n'ụdị lokal gọọmenti nke Enugu steeti anyị gasịrị ebe a nwee were ekwentị kpọọ kọmishọna Enugu steeti na-ahụ maka nkwalite ọdịnala nakwa ụmụ ebe njem ndị dị etu a si ya kedu ndị nwee kedu ihe kpatara eji wee negharị anya ọ sị m na ha niile bụ Enugu steeti gọọmenti nwee na ha hapụrụ ndị eh, monastrị ka ha na-enekọtagodo ee mana ọ bụrụ na nchọ ebe m ga-akwalite ebe m ga-eme ka ndị mmadụ mara na ebe dị ha n'uche ugbu a bụ na Nike Lake wee gbanyụọ fon mara na ihe dị mma bụ ụtara soro onwe Nike dị n'ime Enugu taụn dịka anyị na-eche ka a mara ka Enugu steeti gọọmenti eh, ọ ga-eteta n'ụra n'ihe gbasara ọhụm waterfall ka anyị garuo na obodo akpọrọ Amanchọ bụ ebe e nwere kevu kasị bie na mba Afrịka niile ya bụ kevu dị 6 kilometers n'ime ị ga na-aga n'ala tutu gaa ihe dịka 6 kilometers n'ime ya bụ kevu ọ bụrụ na ebe ọ dị bụ na Ebonyi steeti ka anyị kpọrọ unu garuo ebe ahụ ka anyị mara ihe dị iche n'egbe na egbe Opurobios Igwe Ejenga so oge ubi ga-adị anyị mma ọ bụrụ na ndị ọcha abịabeghị ndị be anyị mara na ihe ihere dịrị anyị na nke debara mba anyị na-ana n'iyi na why say no you no kwada yes so kwada adike job there banyo ko mu pa adike job nào cho quanh một cái bài hộp mà đen rồi đen đến tao người luôn maki mm. kuma dereba breyomuro windo mm. airu aiga fun ibẹ kumasi ibọdi ọdi ẹyẹ. na go go go go aha m bụ ọnụebunna na anya ibe ee dịka ndị nna m gwara m ọgba mma nchụ a o buru ibu ọna toro ogologo bifo e pụtazi ibe a na-akpọ palọ ya ndị ọcha bịago ha na-abịa every time ọ bụrụ dat unu abịa gwa eze ogo anyị unu bata here the bat dịka ose unu hụrụ nwere ike yọọ na eti na akantị hmm, end of the day unu na-apụta de na-ega anụzikwa ihe but otu ịbịa gwa eze ogo eze ogo nyezi ọda to lead you people emezi na oso onwe onye ọ ga-emetụ aka ụsụ a na-amawa ụra. na-amachị ezigbo ụra ee dịka m bara n'ime ya ọ ka na-eme m aka m na-echeta ụmụ ebe dị iche iche anyị gafegara ihe anyị na ụsụ mere n'ebe ahụ maka mgbe anyị ruru anyị na ndị bụ n'ọdụ ebe ahụ bụ ụsụ igwe Mm. ndị odi ndị ese edinyere nkịta akwụ ah. ya amịrịma uh, na so dem na lead uh, command the uh, dog dọpụtazi ah. amụka abịa utu sorry udazi utu ok the dog mechara pụta yes. mana mmadụ agarabeghị mba ya ekpere eh, ya ji ọgwụ in olden days a na-ekpu ọgba ọma once na year that's ofu ugboro n'afọ and ofu ugboro n'afọ ọ na-abụ ezeogo ga-emecha ihe o kwesịrị ime the cantation which ihe o kwesịrị ikwu ịbazie die dị agụ ihe ọ ga-eme ọ ga nọ within the parlor na-ekiri ndị dum na-ekpu ọgba ọhụ ihe ọ ga-eme bụ irute ịbatazi de palo ocheke ahụ ya onwe onye ọ ga-ata beta o mechaa ihe ha ekpucha ya dadị lawazie yotekekwa pozishon ya data onye ọbụla bịara dị ọ ga-ata ya ọ bụrụ na anyị abịana n'isi njedebe nke agba nke mbụ nke njem anyị na ọgba ama ya bụ ama nchọ mana mata na ebe a niile anyị na-aga bụ n'elu ọgba ka anyị nọ eh, bụ nke aha si na o ruru 6 kilometers mana ọdụ ụzọ ihe na aba anyị hụrụ dịka anyị na-alaghachi azụ mere anyị ji jụọ ndị ahụ na-edugharị anyị sị gịnị bụ ihe a nke mbụ bụ okwute nke pụrụ iche n'ibi ya nke ọzọ wee bụrụ ite ụmụ ite gasị a wee jụọ ha sị biko kọwara na anyị Nja na-abụ ama nwa nwoke that's the first son a ga-abịa ji ya kelee Chukwu ọbasi bi n'elu si o mele nke ọma e, e, a ga-esicha nri dada eme meriment ya erie mmadụ niile erie edosede nja gawa nke a ịkwere afọ detị ya detị ya ihe onweghị nri ọbụla ga-eju ga-eju and ị ga na-anyụ ahụ ahụ ị ga na-anyụ a ga-akwụsị akwụsị ma nkwụsị dịka e kwuru na mbụ obodo Amanchọ bụ obodo dị n'Enugu bụ nke okwute juru n'ime ya e nweziri ebe a kpọrutere anyị wee bụrụ na ebe ahụ bụ ebe kacha ibie nkọwa na-egosi n'ebe a bụ na ebe a na mgbe ochie bụ ebe ọ na-abụrụ ọ bụrụ na e nwere onye mere arụ n'ime obodo eburu erute ebe a akwapụ ya ka ọ nwụọrọ onwe ya mana ya bụ ihe adịghịzi etu a maka na oyibo abatana ile mihọjọ amakaghị n'obodo niile ma ihe ọjọọ agaghị egbu ili gị agaghị eli gị eli nothing nothing ekpebe ili gị eli erute ha na like this ọya atụba ha eh, gawa ya bụ nke a ajọ ọfịa na obodo ụfọdụ ajọ ọfịa maka onye mere ihe ọjọọ maka ihe ọjọọ anaghị adị n'obodo ihe ọjọọ dị obodo ahụ adịrị ha mma. Okigbo mama n'obodo. na-ejele na nụpụta n'ọfụma ihe anyị fụrụ uh, o peghị mpe karịa ihe anyị tụrụ anya hmm. maka anyị nọ n'akụkọ na mbụ eh, mgbe anyị rụziri ọ bụrụ na ọ karịrị ihe anyị nụrụ n'akụkọ ka anyị si na ebonyi steeti na-achịtekwa na enugu steeti na ọgba dị na eziagụ enwezụga mgbe ndị nollywood ji eme fim emere mgbe ahụ bịara kwuo ekwuo enweghị onye anyị maara ihe ọbụla gbasara ọgba dị na agụ ọgba ọtụtụ ihe ka ọ na asụ eh, ụmụ nwaanyị enyi na-abante banye eh, nwaanyị nọ na nso abanye na ọtụtụ ihe ndị ọzọ mana ọ bụghị ya mere ka gọọmenti enugwu steeti jighara na-enegharị anya kamgbe ha bido ụfọdụ ana ọ bụrụ na ihe a bụ na be ndị ọcha ka ọ dị ọkwa ịma na ndị ndọrọ ndọrọ ọchịchị anyị ga na-akwụ ndị kwuru ndị naira iji ga wee kirie ya nene ụmụ ihe ụfọdụ ụmụ ihe ọ natarachi etu a ga-esi hazie eme ya ka ọ dị mma ọkụ maka na anyị ka na-eche ndị ọcha Um, tụrụ stori m megara ebe ahụ famas na ebe aka ọ ga na hmm. ya so ebe aka na ebe batara wee nchekwaba ahụ na ndị oziagụ ndị mpaghara nke unu batara n'ebe a hmm. bazokpo um, mgbe a na-aga enwere ebe ịkọwara anyị na enwerebeghị onye gachara ya kọtụgodoro anyị um, enweregoro uh, etu mmadụ ga-esi kọwa wusi na etu ihe a dị ebe ọ bụla enwere ebe a na-agachabeghị kai kosi we kosi nagoro ba mangare ba ani mana don we puta odo ndo puta ka no zuwe ka don me ba ko na imi ka vuto zuwe ifa na ilio zeli kuno zuwe na ori ori ona so ko na so like mu adi awo amanya ku di wore be ba ibolo mai mai pants tight trouser be ba mai ku na period ndo na period amanda ba ndi mana portion mama ko ba for the month. Boom, boom,